mere ekwensu na-asị ihe ndị dị mma nwa jisi ike mee ya ezi nwa ihe ndị a nke mma

ekwensụ Ekwensu bụ onye iro nke ụmụ Chineke. Ọ na-anwa ike ya ụbọchị niile n'ime ndụ anyị ịrafu anyị. N'ihi nke a, ka anyị jisi ike gbalarị nduhie niile nke ekwensu na-achọ iduhie anyị. Okwu nke Chineke sịrị, nke fọdụrụ meenụ onwe unu ka unu dị ike n'ime onye anyị ya na n'ime ịdị ike nke ike ya n'ihi nke a chilienụ ihe agha niile nke chineke ka unu wee pụọ iguzogide ndị iro unu n'ajọ ụbọchị na iguzo ebe unu lụpụtaworo ihe niile sitekwanụ n'ekpere na arịrịọ niile na-ekpe ekpere n'oge niile n'ime mmụọ nsọ